Ihe ị kwesịrị ịma maka Bruno iwu Iweọha, omee ejije na Nollywood lara mmụọ ụbọchị iri nke ọnwa april afọ puku abụọ na iri abụọ na otu.